ndị a bụ enyi nwoke na enyi nwanyị these are boyfriend and girlfriend ndị a bụ enyi na enyi nwanyị these are boyfriend and girlfriend